AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ana m arịọ amara nke chineke n'isi gị na n'isi ezinụlọ gị na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị taa isiokwu nke anyị na-ahazi bụ nke si di na nwunye ịbụ isi di na nwunye ịbụ isi mgbe chineke na-atọ ụkpụrụ nke ọlụlụ di na nwunye o mere ya ka di na nwanyị bụrụ otu nke bụ na mmadụ abụọ ndị ya ndị si n'ebe dị iche iche ndị dịkwa iche iche ga-abịa ghọọ otu tịkọta aka na-ebu mkpa ha tịkọta aka na-ahazi ihe nye onwe ha n'ụzọ dị otu a ka o ji bụrụ na onye ahụ nke bụ nna nke ezinụlọ ga-eme ka nwaanyị ya mara na ịchị na ilekọta ezinụlọ dabere n'ubu ha ịtụ ụkpụrụ nke ga-achị n'ezinụlọ ọ bụrụ na nwoke a emeghị ka nwaanyị a bụrụ mpaghara nke isi nke ezinụlọ bụ onye ọ bụ ya ekwu okwu n'ezinụlọ ewere ya mee ihe onye pụrụ ịta ụka gaa hụ na nwoke a ga-abụ onye ọ bụ ma o n'olu ya ọ bụ ya na ọtụtụ n'ime anyị ndị bụ nna n'ụbọchị taa anaghị enwekwa ohere n'ihi ihe siri ike a na-achọ ụzọ a ga-esi wee mee ka udo dị n'ezinụlọ ya eme nwoke amakwaghị ọlụ nke e nyeworo ya n'aka nwoke echefue na ọ bụ isi nye ezinụlọ ahụ ọtụtụ n'ime anyị bụkwa ndị na-ewere ọlụ nke nhazi nke ezinụlọ hapụrụ nwanyị na ụmụaka mgbe ọ dabara otu aga ahụ na ọ na-ebu nwaanyị aka ọ na-abụ oke nramahụ nye nwaanyị mgbe nwoke na-anaghị emerụ ihe otu o kwesịrị n'ezinụlọ dị ka onye isi ọ na-ebu aka ama m na o doro anyị anya na ọ dị otu ndị Igbo na-esi ahụgide ihe n'ezinụlọ ha asị nwaanyị ọ na-azụ nwa ilekwa anyị na gburugburu anyị gaa hụ na a na-enwekarị nramahụ mgbe otu onye na-azụ nwa ọ bụrụ na ọ dị mfe agara masị ka Chineke nyere anyị aka ka nne ma nna nọrọ lekọta ihe ọ bụla bụ mkpụrụ nke ewebatara n'ezinụlọ ha ka anyị laghachi n'ezinụlọ Jekọb na ihe gbasara otu nne ma ọ bụ nna bụ ndị pụrụ iwulite ezinụlọ ịkpachapụ anya ịhazi okwu ime ka anyị ghara ịbụ ndị ga na-anọ n'oke iwe ịrịọ amara nke Chineke iduzi anyị n'ọnọdụ nke Jekọb ọ dị mgbe Jekọb chetara sị na n'ezie na okwu a nke ya onwe ya kwupụrụ gaji ebumnobi ya n'isi onye ahụ nke aka ya na-adịghị ọcha n'ihe ahụ nke na-eme mgbe ahụ n'ihi mmadụ eleruo anya ala mụọ onye ya na ya bi onye ya na ya na-emekọta ihe anyị na-eme ngwa ngwa ikwu okwu ndị ụfọdụ nke na-eweta nramahụ eleghị anya nye bụ n'obi na anyị na-akọcha mmadụ ma ekwu okwu ndị na-abụ nkọcha nke na-abụ okoro nke na-eso mmadụ n'ebe ọ bụla nke ọ na-aga ruekwa mgbe onye ahụ matara si n'ezie na nkọcha bụ nke na-esogharị ya ya mee ụfọdụ n'ime anyị n'ụbọchị taa na-eji iwe kwuo okwu nke ga-emegide nwaanyị anyị kwuo okwu nke ga-emegide di anyị cheta na mgbe gara aga mgbe anyị na-atụgharị uche n'okwu nke ezinụlọ emere m ka matasị na ọ dị otu nwa okorobịa mma ọ na-eji aga ọla ubi bụ nke na-adị nkọ n'ihi na ọ bụ mma nwoke na-akpa ya eme mgbe ụfọdụ nwaanyị ya chọọ ime ihe ya ewere mma ahụ ka ọ gaara ya aka ọ bụrụ ebe ji obi udo na-eme ihe mgbe ahụ ị matara na mma nke gị kwesịrị ịdị nkọ ị kwesịrị ime ka mma nwaanyị gị dị nkọ n'ihi na ọ bụ nwoke na-amụ mma ma ọ bụrụ na ị mụọ mma nke gị ya dị nkọ nwaanyị achọọ ime ihe ụfọdụ ya ahụ na mma gị bụ ihe ga-akara ya mfe ya ewere mma gị ma nwa okorobịa anyị na-ekwekwu ya n'ụbọchị taa gachara lọta hụ na mma o ji na-aga ọlụ ubi adịghị ebe ahụ nwoke a kọchaa onye were mma ahụ n'ihi na ọ ma na nwunye ya na-eji ya eme ihe ya echee na ọ bụ nwunye ya ma ọ maghị na ọ bụghị onwe ya wepụrụ mma n'ọnọdụ nke ọ na-edota mma ma mgbe o ji bịa cheta amaghị m ma ọ dị mgbe ọ gara sị nwaanyị ya gbaghara ma ọ dị mgbe o metụkwara ya n'obi ya sị ka ọ kasịa ihe ndị ahụ ọ kara bụ nkọcha mgbe m na-ajụ ihe kpatara ọnọdụ nwoke a nọ na ya emere ka m sị na ọ bụ n'ụzọ dị otu a ka o si bụrụ onye na-arịa ọrịa ahụ mkpọnwụ n'ụbọchị taa ọ dịghị ebe a na-ebu ya aga ọ dịghị ihe ọ pụrụ imere onwe ya n'ọnọdụ dị ka nke a onye na-ebu ya ọ bụkwa nwaanyị a a chọrọ ka ọ nwụọ chetakwa na mgbe gara aga emekwara m ka o doo anyị anya na otu nwaanyị nwere naanị otu nwoke ọ sị na nwa ya kpasuru ya iwe nwatakịrị achịrị ete o ji egbu nkwụ ya sị ya gaa nụ ọ bụrụ na igbo nkwụ alọta taa mara na ọ bụ mụnwa mụrụ gị nwatakịrị agaala osi akwụ mbụ nke nwatakịrị a na-enyi ka o si n'elu ya daa ma nwụọ ebe ahụ tutu ewerụta ya ụlọ mgbe ọ na-ebe ndị nọ mgbe ọ na-akọcha nwa a mekwara ka ọ mara sị ọ kwesị na ọ ga-anwụ ọ nwụọla ihe anyị na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche bụ ka anyị kpachapụ anya ka anyị mụta ịhazi okwu anyị tutu anyị ekwuo ya ka anyị tụlee okwu ndị ụfọdụ tutu anyị ekwuo ya gị onye nne na-amaghị na ikike nke ilekọta ezinụlọ dị gị n'aka mụta nke a n'ụbọchị taa gị onye nna na-amaghị na ike dị n'okwu ọnụ gị mụta nke ahụ n'ụbọchị taa mgbe ị kọchara nwa gị mgbe ị kọchara nwunye gị mgbe nramahụ ahụ malitere ịlụ ọlụ ọ ga-erute gị arụ ya mere nwee nlekere anya otu ọ bụla iwe si dị gị nwee nlekere anya ka mara nke Chineke nọnyere gị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo com at yahoo com ma ọ bụ at gmail nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ege abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị nke anyị ga-eji wee nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche na-ata ọra mmadụ niile dị na-enwe mmasị n'ihe ọmụmụ anyị site na nkọwa nke sitere na akwụkwọ nsọ anyị na-egosikwa na ọ dị mkpa ka anyị na-amụ ihe ndị a na-epụrụ ịkpọ ọbụna jụọ ajụjụ ebe na gị ma ọ bụ ebe gbanarịrị gị anya a ga-eme ka ịghọta ya n'ozuzu oke n'ihi na ebumnobi nke Chineke bụ ka mmadụ niile ghọta okwu ya mee ya eme were ya bịa ndụ n'ime ụwa nke a nke na-ajọ njọ n'ihi na okwu ndị a bụ okwu nke dị ụtọ bụ okwu nke ọṅụ nke onye abụ sị na ọ bụ nri nke onye agụ a na-agụ pụrụ iri site na okwu nke onye nwanyị. na-abụghị ogbe achịcha ma ọ bụ azụ ma ọ bụ ihe ọbụla ọzọ nke anyị pụrụ iri kama iri iriju afọ site n'okwu Chineke n'okwu nke a ka anyị na-akpọkwa oku ọzọ ka ndị anyị gbadatakwa ka anyị gaakwa n'iru n'ụbọchị taa na nkọwapụta okwu ndị a nke onye nwe anyị ji na-eme ka anyị tozuo oke bụrụ ụmụ alaeze nke eluigwe ebe anyị ga-elere anya taa bụ ihe odide nke dere n'akwụkwọ Matiu isi nke ise anyị ga-amalite n'amaokwu nke atọ ka anyị nwee ike gụdata ihe ndị a ma kọwakwa ya na olileanya na ozuzo oke nye mmadụ n'ihi na ọtụtụ oge ihe ndị anyị nwere ike ịgụta n'ime akwụkwọ nsọ ọ bụla anyị esoghị ya na oke o nwere ike gbanarị anyị anya ma ọ bụ tie anyị na mgbasasị obi anyị enwe ike ghọta ya na-abụghị n'ụzọ nke onye nwe anyị chọrọ ya na akwụkwọ matụ ebe anyị ji aka na amaokwu nke ịtọ n'isi ise na-eme ka anyị mara na ngozi dịrị ndị dị nwayọọ na mmụọ n'ihi na ndị dị otu a ka alaeze nke eluigwe dịrị achọrọ m ịkpọ akọluche anyị n'ebe ụmụntakịrị dị n'ihi na akwụkwọ nsọ si kwee ka ụmụntakịrị bịakwute m n'ihi na alaeze eluigwe bụ ndị ndị dị otu a gịnị mere ka chineke ma ọ bụ kraịst were ụmụntakịrị ma atụ ọ bụ na ụmụntakịrị anaghị ebu ilo anaghị ebu ihe ọjọọ n'obi n'oge niile ime ha ihe jọrọ njọ kpọkịta ha sị ha ngwa rapụ ihe dị otu a eweliwe ubi ya ga-ezida ihe esi ya mee ọ ga-eme ya na ọṅụ onye nwanyị sị na mmadụ ọbụla nke nwere mmụọ nke dị jụụ mmụọ nke dị ogbenye mmụọ nke na-adịghị afụli elu mmụọ nke na-adịghị achọ ihe nke aka ya naanị na mmadụ dị otu a bụ ndị kwadebere maka alaeze nke eluigwe ọzọ dịka ibe bụ na amaokwu nke nọ ebe ọ na ngọzi dere ndị na-eri uju n'ihi na ndị a bụ ndị a ga-akasi obi iri uju nke onye nwanyị na-ekwu okwu ya abụghị iri uju dịka mgbe mmadụ nwụrụ ọ bụ mgbe mmadụ na-eri uju na ya amaghị okwu Chineke na-egosi na ya chọrọ ka ya mara okwu chineke na-anụ ọkụ n'obi ka yara chineke dị na mma ka ya na eji ozi dị ka ntụziaka nke chineke si dị na-ahụta onwe ya dịka onye a na-ewetu ala na-azọda n'ime nke onye nwanyị sị na mmadụ dị otu a akasi obi na ọṅụ ya ga-ezu oke ọ ga-enye ya ike nke ọ ga-eji lụọ ọlụ a dịka mmụọ ya chọsiri ike eleghị anya ọ gaghị abụ n'iru ebe a nke a na-akwatu ya onye nwanyị nwee ike kpọpụ ya na obodo ọzọ n'akụkụ ala ọzọ gbajupụta ya n'ume ọlụ a anyị na-agafe n'ahịrị nke ise ebe onye nwanyị sị na ngọzi dere ndị dị nwayọọ ndị obi ha na-achọsi ike iketa alaeze nke eluigwe alaeze nke ntụpọ na-adịghị alaeze nke iri uju ịkwa akwa nke ụwa na-adịghị jobo mere ka anyị mara na mmadụ nke nwaanyị mụrụ na ụbọchị niile nke ndị ya na afọ ijuwe na ihe ọjọọ dị iche iche dịka anyị na-ahụ ya n'ụbọchị taa gbaa gburugburu anyị ma matio na-eme ka anyị mata na nlereanya anyị ga-abụ ka anyị keta ụwa nke chineke ka ezi omume ga-achị achị n'ime ebe anyị ga-anọ na-agaghị echeta ọnwụ ma ọ bụ ihe nramahụ dị iche iche onye nwe anyị na-eme ka anyị mata site n'ọnụ nwanne anyị nwoke matu na anyị ga-abụ ndị a gọziri agọzi n'ihi na akpịrị nke ezi omume na-akpọ anyị nkụ ọ bụghị agụọ nke ịta achịcha ọ bụghị agụọ nke ime jupụta agụụ nke anụ arụ kama agụọ nke akpịrị nke ịkpọ ọkụ n'ezi omume nke chineke agụọ nke ime ihe chineke chọrọ ka anyị chọọ mee agụọ nke ịzụ ije n'ebe chineke chọrọ ka anyị zọọ agụọ nke ịlụ ọlụ ndị ntụziaka nke chineke ezi omume dị otu a na-agụ anyị agụ a na-akpọ anyị akpịrị onye nwe anyị kwere nkwa ịgọzi anyị asị m ka ngọzi ndị a zute anyị niile n'otu n'otu n'aha jizọs amen n'ahịrị nke asaa ma bụ amaokwu nke asaa ebe a na-eme ka anyị mara na anyị bụ ndị kwesịrị ime ihe ọma nye mmadụ n'ihi na mgbe anyị na-emere mmadụ ihe ọma ngozi nke chineke ga-atụkwasị anyị ime ihe ọma bara ụba onwe ndị na-eje ebe a na-anata ọgwụ ha nọ ụbọchị mgbe ha si ha dịka ndị arụ ha na-adịgo ike ego nke a ga-akwụ onye na-elekọta ma ọ bụ enwe ọnọdụ ebe ahụ agaghị adị inwe ike nwee ike kwụọ ụgwọ dị otu a ọ bụ ezi omume ka anyị mere onye nwe anyị kwere nkwa ịgọzi anyị ịhụ onye agụọ na-agụ onye chọrọ ihe oriri inye ya onye ibu na-anyịgbu inyere ya aka bupụ ibu dị otu a ngozi nke onye nwe anyị n'ihi amara ndị a nke anyị gosiri nye mmadụ ndị dị otu a ga-abịakwute anyị nye anyị na-aga n'iru ime ka anyị mara na obi anyị ga-apụ n'ike nke ọjọọ nke nke ọchịchịrị anyị agaghị etinye n'obi anyị igbu mmadụ izu ori ịla mmadụ ibe anyị n'iyi n'ihi na nke a bụ ihe achọpụtara n'ọbụ ọlụ nke ekwensu nke akwụkwọ nsọ na jọn isi iri na amaokwu nke iri mana amaokwu nke iri na asaa ka onye wise na kraịst bịara inye ndụ ọbụna nyebiga ya oke ya mere obi anyị ga-anọdesi ike ịchọ ime ihe ọma ọbụna mee ya n'ihi na ngọzi bara ụba dị na ya onye nwanyị na-eme ka anyị mata na onye na-eme ka mmadụ na mmadụ ibe ya dị na mma na onye dị ụtọ a bụ onye agọziri agọzi ọ bụ naanị na a ga-agọzi onye dị ụtọ a a ga-akpọ onye dị ụtọ a nwa nke Chineke nwa nke ịhụnanya nwa nke obi ebere nwa nke udo n'ihi na ihe ndị a bụ ihe anyị hụtara n'ebe chineke nọ n'ebe kraịst nọ ọ bụ na kraịst enweghị obi ebere ọ gaghị abịa n'elu ụwa nwụọ ọnwụ n'ihe anyị ọ bụ na chineke enweghị ịhụnanya ọ gaghị ezipụ ọkpara nke ọ mụrụ naanị ya n'ihi nke ọ dị mma kwesị ntụkwasị obi na anyị ga-eme ka anyị na mmadụ ibe anyị dị na mma ka anyị wee nata ngọzi nke dị na ya anyị agaghị etinye onwe anyị na ndị na-akpọli mmadụ ndị na-eme mmadụ ihe ọjọọ dị iche iche nke bara ụba n'elu ụwa taa anyị agaghị abụ ndị na-afụnarị mmadụ ihe n'ike anyị agaghị abụ ndị na-ekụsị mmadụ ekworo anyị agaghị abụ ndị na-agba ama ụgha gbagide mmadụ ibe anyị anyị agaghị abụ ndị na-ana nwaanyị si mkpe ihe nke ruru ya n'ihi na o nweghị onye ga-ekwuchitere ya anyị agaghị eme ka ụmụnta ndị na-enweghị nne na nna bụrụ ndị ga-anọ n'afụfụ n'ihi nne na nna ha adịghị ya n'ime ọnọdụ dị otu a anyị enweghị ngọzi mana ọ bụrụ anyị eme ka ihe gara ha nke ọma anyị pụrụ ịzụ ụmụnta ndị na-enweghị nne n'ụlọ akwụkwọ dị iche iche na ogo dị iche iche nke aka anyị pụrụ eru mgbe anyị na-eme ihe dị dị otu a onye nwe anyị na-awụsara anyị ngozi na ụba ọ na-eme ka ihe gara anyị nke ọma ọ na-ekpuchite anyị ka anyị gbasoo ọnọdụ niile ndị a nwee ike nata ngozi nke chineke na amaokwu nke iri na abụọ onye nwanyị sị ka anyị ṅụrịa ọṅụ ka ọṅụ anyị dị elu n'ihi na mgbe a na-esogbu anyị n'ihi okwu chineke ma anyị mata na ọ bụ otu eji sogbue ndị bu anyị ụzọ n'ozu ya ngọzi anyị ga-amalite n'ụwa rue n'eluigwe arịọ m ka okwu ndị a bụrụ nkasi obi bụrụ mwuli elu bụrụ olileanya bụrụ otuto nye chineke ka ọ ghara ịbụ ọmụmụ ikpe nye anyị ọ gaghị ete aka onye nwaanyị bịa ka anyị niile zukọọ na mbara nke eluigwe n'aha jizọs bụ onye nwaanyị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 63 637224 mara na ị nwere ike ige ozi ọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo